akpụkpọ ehi ọbara n'ịta ọbara akpọ nkọ ndị mgbe ọbara ka dị gị oyi na nke ṅụọ na ọbara ya na nke rie na anụ ahụ a na-echiwe ichi ọ na-ere ure utu a na-agbabụ ya aghụghọ a na-aghọ eji alapụ uchi ndị mmadụ ndị ụka bụ ebe aghụghọ na ebe egbugbugbọ ụwa na-egida popu adowekwuo ochi nwoke nụwa nwoke nwaanyị nụwa nwaanyị alụdo ka adịghị onye na-achị mekwere ya ha were okwute tugbuo n'okwu ọrịa nsa na bọbụ wee na-ajụ mgbe ụmụ Israel na-achọ isi Ijipt pụọ oechi nwa bajụa kal efi Igbo were ọbara tụsaga n'ọnụ ụzọ ụmụ Israel na mgbe mmụọ ozi Chineke bịakwa ka ọ mara ebe ndị nke Ijipt bụ mara ebe nke ụmụ Israel bụ ọwaba anyị o were echi emekwa gịnị achụ àjà Chineke nabatara ya nwa agụ ndere Baịbụl gote ebe Chukwu si na ọbụba mmadụ bụ eji agbawa àjà nya na ọ bụ nji were echi were eme ya, were ebili were eme ya. esere m na mba na nkụkụ were ebe onye ji nwaanyị ji mmadụ eme ihe ya ji egwa m ahịa na-egote mmadụ nje go, na abụrụ ogwo m ahịa ebe akpọrọ mmadụ ọ ndụ ka wepụtara mọb deres bebi zom ogwo tiri ime mkpu ka e je dobe ebe ahụ lee nwatakịrị eji egote egote ndị ukwu na-enye <laughs> ose a na-ewege ndị ukwu na-enye ndị ebe ya ewege nke